AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo onye ọma na-ege ntị ndewo anyị abịakwala ọzọ n'ihe omume anyị n'ụbọchị nke taa bụ okwu nke ndụmọdụ nke ahụike ejikwa m obi ụtọ na-anabata gị na-ekelekwa Chineke onye mere ka ọ dị mfe ka anyị dị ndụ rue n'ụbọchị nke taa onye mekwara ka anyị nwee mmasị n'ige okwu nke ndụmọdụ ndị a na mkparịta ụka ndị nke a anyị lere anya ga-enyere anyị aka ugbu a na mgbe n'ihu ụbọchị gara aga anyị si na n'ihe omume anyị nke taa na ihe anyị ga-eji ebido bụ ịgbata ụkwụ na uru nke anyị na-erite ma ọ bụrụ na anyị were nkwanye ùgwù chọọ iru Chineke na otuto ya site na obubu ọnụ ọ bụ ya ka anyị si na anyị ga-eji bido okwu nke taa gị onye na-ege ntị n'ezie ọ bụrụ na anyị ejiri obi umeala nkwanye ùgwù chọọ iru nke Chineke n'inye ya otuto site n'obụbu ọnụ otu n'ime uru nke anyị ga-erita bụ na anyị ga-abụ onye ga-eji onwe anyị aka nkenke n'ihe ọ bụla nke anyị na-eme n'akparamagwa anyị niile anyị ga-eji onwe anyị aka nkenke anyị ga-abụkwa ndị ga-elefu anya n'ụmụ ihe ndị ọzọ ahụ nke na abaghara anyị uru ịkpa agwa nke ga-ewetara ezinụlọ anyị ihe ihere iso otu ndị na-ekwesịghị ekwesị ịbụ ndị na-eribiga ihu oke anyị ga-esi n'ebe ahụ wepụ onwe anyị ọ ga-enye gị ike ọ bụ ezie na mgbe ị nọ n'obụbụ ọnụ ị ga-abụ onye ume ya lọrọ ala ma ọ bụ onye na-enweghị ike ma mgbe ị na-esi na ya pụta ị ga-ahụ na ike niile ọbụna ndị tụfuworo ga-alọghachi ohere nke obụbu ọnụ bụ ohere nke anyị nwere inye ahụ anyị iji tụfuo ọtụtụ abụba nke na-eweta mmanụ ndị dị njọ n'ime ahụ anyị ọ bụrụ ndị na-abụ ha agafee anụ abụrụ ha nwere ike inweta enyemaka site na obụbụ ọnụ site na obụbu ọnụ okuku ume ha ga-abụ nke ayọchasịrị ayọchasị ha bụkwara ndị ga na-ekupụta ume nke kwesịrị ekwesị ahụ gị ga-abụ ihe dị mma ile anya mgbe ọbụla ike ọgwụgwụ ndị ahụ ndị na-eme gị ka ị ghara inwe ike ibili ọbụna mgbe ị kwesịrị iteta n'ụra mgbe ị kwesịrị ịga ihe dịrị gị gaa n'ahụ onwe gị dịka onye onweghị ike ọbụla dị gị n'ahụ site n'obụbu ọnụ ị ga-emeri ihe ndị a echiche gị ga-abụ ihe nke ga-adị agba ferefere gaa na-eche echiche ụzọ dị mma na ihe ị nwere ike ime iji nyere onwe gị aka ọ dịghị ihe ga-egbochi ụbụrụ gị ịrụ ọrụ mgbe ọbụla ọ na-eche echiche ọ ga-eme gị ka ị bụrụ onye nwere ebe were anya sị na ebe a bụ ebe mgbaru ọsọ m Chineke ga-enyekwara m aka na aga m enwe ike garuo ebe dị otu ahụ oke nchekasị ahụ oke ụjọ egwu n'ezie na-emekpa mmadụ ahụ site na ọnụ Chineke ga-enye gị ikike nke ị ga-eji wee merie ihe ndị a lee anya ọ bụrụ na ị bụ onye na-aṅụ anwụrụ ma ọ bụ onye ọ bụ mgbe ọbụla ịtụrụtụbeghị ihe na iko wunye n'ọnụ obi a na-ezughị ike site n'obubu ọnụ Chineke ga-enye gị ezigbo ikike nke ị ga-eji wee nagide ihe ndị a ma ego ahụ nke ị ga-etufu na-adịghị oke uru ọ uru ọbụla ọ bụghị ọdịghị oke uru ọ dịghị uru ọbụla nke ị na-enweta na ya ị ga-ahụ na ego ahụ ga-abụ ihe ị ga-eji wee tinye na ebe ga-enye gị obi ụtọ gị bụrụ onye na-atụrụ Chineke mma mma n'ihi ọnọdụ nke ị chọtara onwe gị na ya kedu maka ehi ụra abalị mgbe ị gagharịchara pụta gị cheta na ị gala koo ụgwọ site n'ịbụ ndụ na-ezighị ezi obụbụ ọnụ ga-anapụ gị ihe ndị a site n'ikike nke mmụọ nsọ ị ga-ahụ na onye ọbụla hụrụ gị nụ ga-amarasị n'ezie na onye a na mmụọ Chineke na-edu onye dị otu ahụ n'ụbọchị nke taa ka anyị lebata anya n'ihe gbasara iji lata onwe anyị mgbe anyị hụrụ na ndụ anyị bụ ihe nke na-agaje n'ụzọ anyị na-eleghị anya ya ihe ọ bụla nke na-achị gị na ndụ gị n'ezie ọ bụ ihe ahụ ka ị na-efe ihe ọ bụla nke ị hụrụ tinye aka n'ime ya ya bụrụ ihe na-ezighị ezi mgbe ọbụla a kpọrọ gị nye gị ndụmọdụ gasị ịnwụkwaghị n'ime ihe ahụ n'ezie ihe ahụ na-achị gị ọ bụghị Chineke na-achị gị gịnị bụ ihe ndị a otu n'ime ha bụ ị nwere ike bụrụ onye ahụ na-agbakasịkarị iwe na-esu gị mgbe ọbụla ekwuoro gị okwu ọma ya bụrụ ka ọjọọ ekwuo nke ọjọọ nsogbu adị ma ọ bụ ya bụrụ ịbụ onye na-enwe oke egwu ga bụrụ onye mmụọ gị na-ada mba mgbe niile mgbe ọ bụla ị nọ na-akwụkwụgharị onwe gị ị gaghị apụta ime ka ndị mmadụ mara otu ọ dị gị amara otu a ga-esikwanụ nyere gị aka ị gaghị abụ onye ga na-achọ inye aka ndị mmadụ gị nọrọ na-anwụ naanị gị ị na-eri ihe gị eri ya dịka a ga-esi na ọba erichaa ya nwụọ mgbe ahụ dị ka anyị kwuru ụbọchị gara aga ọ dị ndị ọba ịhụ na-anwụ ụdị anwụ na-acha n'ụbọchị ndị a ha na-afọsị anwụrụ ọkụ ọ bụ ihe kwesịrị ekwesị oke mpako mfuru n'ụzọ niile dị iche iche ihe ndị a na-akwa gị na-achị gị ụbọchị niile nke na-adị ndụ onye ọbụla na-ebi ụdị ndụ a mmụọ Chineke adịghị ya n'ime ọ bụ ekwensu bụ onye na-edu ya ọ bụkwa ekwensu ka ọ na-efe ihe ọ bụla nke ị na-eme nke aka Chineke na-adịghị n'ime ya na-achị gị ma okwu nkasi obi anyị nwere gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị na-ege ntị bụ na ụdị ihe ndị a ịdị n'ime ahụ anyị abụdị ya bụ ebe bụ nramahụ kama ọ bụ anyị ịchọpụta n'ụdị ihe a dị n'ahụ anyị chọọ ụzọ anyị ga-esi wee chọọ ikike nke karịrị ikike nke mmadụ ka a napụsị anyị ihe ndị a anyị na-asị na ọ bụrụ na ị were ihe ndị a chee n'ihu Chineke ọ gaje ịnapụ gị ha niile n'otu n'otu ọ bụrụ na ị na-enwe ike ịbụ ọnụ otu mkpụrụ ụbọchị n'izu naanị otu ụbọchị n'izu nke a ezuola Chineke ịrụ ọrụ ebube dị ukwuu n'ime ndụ gị o nwere ike ya bụrụ na ọ na-ara anyị ahụ otu mgbe maọbụ mgbe ọzọ icheta ma ọ bụ ịchọ ịma na o nwere ri nramahụ anyị nwere ka ọ fọ ịchọ otu anyị ga-esi wee ji onwe anyị aka nkenke na ụmụ ihe ndị a ma ọ bụrụ na ọ dị otu a anyị nwere olileanya gakwa ịnata enyemaka n'aka Chineke ma ọ bụrụ na anyị chọọ iru Chineke site n'ekpere mgbe ọbụla anyị hụrụ na anyị na-eche ụdị echiche dị otu a na ọ dịghị ihe kọrọ anyị ị ga-ahụ na mgbe ị chetara ime ihe dị otu a baa n'obube ọnụ Chineke aghaghị ime ka ịhụ ihe dị iche n'ime ndụ gị gaa bụrụ onye atọgharịworo ntọala nke obibi ndụ gị n'ebe ị ga-enwe obi udo na ọṅụ site n'ikike nke onye nwe anyị sitekwanụ na amara nke mmụọ nsọ na-enye iji ịlụ ọlụ dị ebube n'ime ndụ mụ na gị dịka anyị na-eme ka anyị mara n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ọ dịghị mgbe ọbụla ị na-ebi ndụ nke na-ekwesịghị ekwesị ya ghara ịbụ na onye iro ma ọ bụ ekwensu bụ onye na-edu gị ọkwanụ ya bụ onye gị onwe gị na-efe bidoro n'ụbọchị nke taa nwee mkpebi sị na ihe ndị a dum bụ nramahụ m nke m chọrọ ịgbanwe aga m arịọ Chineke amakwara m na Chineke ga-enyere m aka ọ ga-eme ka m bụrụ onye ga-enwe ike weta ihe ndị a dosa n'ụkwụ ala nsọ ya ọ ga-emere m amara gbanwee ihe ndị a dum ma e wee bụrụ onye na-ebi ndụ dị ọcha onye na-ebi ndụ nke ga-amasị onye kere m ndụ nke ga-ewetara ya otuto karịa iwetara ya nkọcha ezi enyi m na-ege ntị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ya ka chineke gbaa ya umo ka ịhụnanya chineke na ngọzi ya bara ya ụba ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m mara na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at at com ma ọ bụ at gmail com at gmail dotcom onye ọma na-ege ntị

na Jesus. onye na-azọpụta ọbụla Jizọs bụ oh, so chineke ma tụkwasị ya obi n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela ndị ọbụbụ anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere unu ka ọ gọzie unu n'ime ihe ọbụla unu tiri aka n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ obi igbo ndewonu onye nwe m nọnyere unu taa bụrụ unu ndị a gọziri agọzi n'ụbọchị nke taa anyị nọ dịka ndị ha na chineke na-enwe ike ihe kwa ụbọchị taa ka anyị mụta ụzọ anyị ga-eji ọkacha mma anyị nye jehova anyị n'akwụkwọ abụọma isi iri atọ na asaa amaokwu ya nke iri abụọ na ise mgbe m bụrụ nwata ana m eme ka nwata ugbu a ma etola ana m ahụ ọbụnadị onye chineke ka ọ na-arịọ nri onye ezi omume nwanne m nwoke nwanne m nwaanyị dịghị ihe dị mma ka chineke na-anaghị enye gị ọ bụrụ m jụọ ajụjụ desi ha ọ bụ ka chineke na emebira gị dịka m onwe m ji obi m na-achọsi ike jizọs n'ime ndụ m chineke nyere jizọs ka ọ bụrụ ihe mgbapụta nye anyị aja a chụrụ nye mmadụ niile n'ụzọ ndị che n'ime ndụ aja chọrọ ime ka anyị nwere onwe anyị pụọ na nsogbu ladịm ọ bụ ọchịchọ gị iwere jizọs dịka ọkacha mma gị iwere ego gị nye ya dịka ọkacha mma gị iwere olu dịka onyinye nye ya dịka ọkacha mma gị iwere ahụ gị nye ya otuto inwere efe ka iwere nye ya otuto ha ọbụla ọ bụ ka ị nwere ka ọ bụrụ na otuto ya ọ bịa mere onye dere abụọma mbụ david da-ajụ ajụjụ na akwụkwọ abụọma isi otu narị na iri na isii amaokwu ya nke iri na abụọ ruo na nke iri na anọ ya na-ajụ dịghị otu m ga-eji kwụghachi chineke ha ọma niile ọ na-emere m nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dị ihe ọma chineke na-eme n'anyị ị ga-esoro chineke se na ọ bụ onye meere gị ihe ọma ị ga-esoro david kwetasị maọbụ jụọ ọ dịghị otu m ga-eji kwụghachi chineke ihe ọma niile ọ na-emere m ndị enyi m mgbe mmadụ njụrụ ajụjụ nna otu a ụdị ajụjụ a na-akpọ onye dị otu ahụ ka ọ lụọ ọlụ ọ lụọ ọlụ nye chineke onye kere ya ọ lụọ ọlụ wepụta obi ya meere ya ihe dịka onye ahụ dere abụ ọma mbụ david ọ sị aga m ewere obi m niile n'ihi na jehova bụ iko nke nzọpụta m aga m ewere obi m jeere ya ozi aga m akpọkwa aha nke onye nwanyị aga m emezu nkwa niile m kwere chineke n'iru nzukọ ya niile david nji obi ya kwuo ya n'ihi m na-ekwu ebe a ndị enyi were ihe kachasị mma ị nwere n'obi ọcha gị nye chineke ka o wee nara dị ka onye nye nwekwa niile o ji gọzie gị ịmana na jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ihe niile dị n'ime ya na ya nwekwa gị na ekere gị na mma nye gị ohere ọma ịfụta n'ụwa nye gị ọrụ nke na-arụ nye gị akụ na ụba n'ime akụ na ụba gị fee chineke ofufe na-akwa abụ ọma isi iri atọ na asaa amaokwu ya iri abụọ na atọ ruo na amaokwu nke iri abụọ na anọ ebe a sị ọ bụrụ na jehova amara ụzọ gị niile ọbịa ga-eme ka okporo ụzọ gị guzozie na ọ bụkwa ya ga-eme ka ị ghara ịda ọ gaghị eme gị ka ị daa n'ihi na onye nwe na-ejidesi gị ike o ji aka nri nke ezi omume kpagide anyị nke chineke ana m arịọ onye ọbụla ka anyị nọrọ dịka ndị chineke nwee ndị ga-eji ihe anyị nwere jela chineke ozi dịka onye bụ onye nwanyị ọṅụ nke obi na ọṅụ nke obi gị ka ọ bụrụ n'ihi na chineke mere gị gị nwee ọṅụ ọ ga-adịkwa nnọọ mma ka ọ bụrụ n'ezie na ị ga-azaghachi ọṅụ nke obi gị site igwere ihe ndị mma jere chineke ozi chineke ndere akụkọ banyere david mgbe ọ kpọrọ ya david ele ya were ori ya aka ya dee puku abụ iri anọ were ya jere chineke ozi kpụpụtakwa ọtụtụ ndị na-ekpa abụ o ji onye nwe ozi ya sị ihe ndị ya bụ maka otito chineke ka ọ ga-ijide eto chineke n'ụlọ nzukọ ha nke ndị israel nwanne m ị maara m sị dịka ọ dị taa dịka nzube gị ndị dịka onye chineke nyere aka n'ijikwa obi gị na-ewepụta ihe ndị mma ị ga-esi nke a dịrị jehova dịka ihe otito nye ya amakwara m sị na ụfọdụ unu bụ ndị nwere onyinye ọdọwo ndị chiche na ị ga-asị onyinye a nke m nwere taa aga m eji ya jere chineke ozi oh, ọ dị mkpa ka ị mara na ọ dịghị onye ji obi ya jere chineke ozi na ọ dịghị onye ji obi ya nye chineke ọkacha mmanya na-aga enweta ihe dị mma n'aka chineke n'ihi na chineke nyere anyị ọkacha mmanya ya n'akwụkwọ Jọn isi atọ amaokwu iri na isii n'ihi na chineke nwụrụ ụlọ n'anya otu a ọ bụ na onye ọrọkpara ọ mụrụ naanị ya si onye ọbụla nke kwere na ya ka ọ ghara ịlaa n'iyi kama ka onwe nwee ndụ ebi ebi ụdị akụ ịhụnanya a nke Chineke nyere anyị mbụ ọkacha mma ọ bịa mere ị ga-eji obi gị nwanne m nwoke ị eji obi gị nwanne m nwaanyị wepụta ihe dị mma nye Chineke ma ọtụtụ mgbe ọ ga-abịa nye Chineke onyinye ụfọdụ anyị ji were ihe na-adịghị mmanye ọ bụrụ na Chineke ji ụfọdụ a ga-ewere alịkara ji nke na-agbaghị agbanye chineke ọ bụrụ na chineke ego a na-achọ ego nke kachasị ala ma were ndị ukwu adọmacha na-akpa anyị n'oge a ọ na-arịọsi ike n'isiokwu a ka anyị mụta inye chineke n'aka mkpasa obi na-abụghị obi ntagide anyị nye ya n'aka na-abụghị n'aka ntagide inye chineke ọ ga-enye gị okpukpu ka na anyị ebere ya si dị onye ọbụla nke mụtara inye chineke ezi onyinye ọ ga-adịrị ya mma ma ugbu a ma ndụ nke ga-adị n'ihu ya mere nwanne m mụta m dịka m onwe m ga-amụta inye chineke ezi onyinye ka ọ bụrụ ịdị mma nke anyị ga-enwe na-ebere ya aha jizọs bụ onye mgbapụta anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio onye mgbasa ozi na-echekwutara anyị ka anyị mee ihe chineke si ka anyị mee ka anyị gee ntị site na onye na-ege ntị ga-ahụ alaeze nke chineke imeela nwanne anyị nwoke na oziọma ọma nke nyere anyị ntị anyị na-arịọ chineke ike nke pụrụ n'ime gị ka chineke gbaa gị ume n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist wọld redio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot awrnigeria at gmail dot com ị nwere ike ịkwụrụ anyị n'ekwentị na 07063637224 07063637224 ezi enyi m gị ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo